아하 괴누마 두부부루루 아바 두디고 아하 아하 괴니엘리가 아예리가 어괴왜 부디게 누부두 오보다 주로이 When Ife ka nkụ Ife ka nkụ nọ ya emo Ife ka nkụ Ife ka nkụ nọ ya emo Ife ama ama Ife ama ama nọ ya emo Adododododo man Adododododo man Adubudebudebe Budebe mlambudo Na sulu egwu ha sulu Dunuma na-ekwelu nke melu ngụpụta kacha ụtọ gbawarụ m oji m oji mana ọ bụzi nka ka eji alị ya gbawarụ m oji mbekwu gara malụbido malụbido m oji asị na ọhara kata ka ọ na-agazi gbawarụ m onye ụwa enwe enyi onye amụma arabile na na amụrịa ya na nkịta ọfịa bụ nwanne anụ ufe bụ dene ka ọ na-azakwu mana aja ara nwa nkenu ụzọ afịa ibu udene na ọbụkwọ ntụ ịda mba na-agachi azụ ọganiru arọ maka onye nkolopu obi onye igarabada bụ onye ruru abụ ezuleru ememe alụrụ egbe ebe nchukwa oji ọnụ egbu ọjị saa akpachala ekwu gafela ọdụdụ oke ọfụrụ dike aka gị ife ọkarụ onye umengwụ apụta ọkụkọ mkpụrụ apụ onye ya si n'ogwu maka na doji ebe ama n'ife afụ na ọchagharụkwa o jiri ọnụ lechaa o were ilesalụ okwu na-efife were abalị megharịkwa ọnụ efu na alụ nọ n'aja igwugwu ma ikuku bịa otu unyi ụlọ n'ogbo

Oh, oh, oh! bá ṣiṣẹ́ payà lóore ní àbàdàgbò. ụzọ gbara ndị kwesịrị ibu ụzọ gbaa bụ otoro na uru agụ mana ka o si wee ọkamba na-ebu ụzọ bata Ibe bido ibe ndị emere mgba Ido ndị ọzọ dịka uche ndolu Imawuchelu, Ọ̀kàngbọ́n Mùmọ́, Odò, ọmọ ọmọ ẹ̀kọ́ ẹ̀kú, dúró ọ̀kà ẹ̀sọ̀, ọmọ ìlànà. Ọ̀yà ọ̀yà ọ̀yà. Ọ̀yà pẹ̀lú. Láti àwọn náà, ayé wòlúwẹ̀, ayé wòlúwẹ̀. Ọ̀pọ̀ ọ̀yà náà ló ń gbà máa. Ànàdàn kọ́kọ́ kọ́kọ́ na ndị ụlọ na-anọchite n'ọka na-abụrụ ụbọchị ahụ ebidozi ụka na-abụrụ afọ kampen mana ọkụ ahụzi kampen fọ federal red nnewu n'ọdụ nnewu sata na-ekwusigo mana taa abụrụ ụbọchị kampen so megbuo ntuli a ihe chọrọ ịgwa ya ego na na-ewu one of the na-efe ewu with na na-ewu nnukwu ọ na-adị mma nke a dịka owere ọ adịghị nsogbu dị n'obodo mana ọ bụrụ na iji kpachara ibe ji na mma kpachara ibe ji na nna biko na mkpachara ji naira ụbọchị ee daa. Daalụ. Ndị ụmụ nwaanyị nọ ebe a ndị nnewi women women's group nọ hia mba emere ha sọrọ 50,000 ndị ụmụ nwaanyị youth youth women ụmụ nwaanyị aja ụkwa yuto maka mkpụrụ na mmepekwuru na azọ 50,000 naira dịka gọọmenti Thank you.

Thank you. Thank you. Não, go. Uh, smash, smash, smash. The ọkọbụchi onye abụrụ maka onye ọbịa na-akpawa ịbarụ ndị ụmụdị kọlchọral dans ụmụdị Ọlọ́run mo the fourth estate of the realm, the fraternity. Dress back. Dress back. Dress back. All of them prosper. Officer, I want to All of them prosper. Thank you. すいません。 Ndakpa wuchelu, ndakpa wuchelu, Yeah. ibe ọma mere mmadụ ibi ọjụwa ha mana o mere ya ọsọ ka Ọkachukwu si chọọ mmadụ ewuzila anya ukwu onye enweghị ibo mere gị wepụ uche gị na-e fọm ije mụ na Adannewi na mmadụ dị nke ebe a Adannewi a na-abagọ ebe o si aba tụọrọ m aja So take a out an office. sọ̀rọ̀ nítorí ọ̀gbọ́n ọ̀rọ̀ ọ̀hún hàn lórí youths. Ambassador Paul Paul Eke, President of Nnewi Forum, you two na-arụ ụzọ, you two na-arụ ụzọ na Nnewi, you two na-eji street lights, you two na-enwe udo, abịa niile ụmụ nwaanyị azụ azụ na Nnewi, you two na-eji nne ọkụ street lights, ọ ga-abazụ nwaanyị azụ na-abatịzi ebe afọ ụzọ, street light wụ sekuriti, jidenu ka unu ji ọdọ lọrọ ló na mọ ọtítí ìjọ mọ náà fẹẹ mọ ní ọtítí ọtí náà wọn tà ológun àbáni onye ọbụla na-ebe a, ya wụrụ Guinness, Guinness ka e ji ebe a onye ọbụla na-akụ egwu ebe a kwụsị biko mkpa ka a na-achọ ịtụ na onye ọbụla na-akụ egwu kwụsị that's the instruction from the chairman afiolu nnewi cultural festival 2022 ụmụaka na-ebe a na anụ ga-ese efere onye ọbụla na-ebe a go and grab your guinness go and grab your guinness ọgwụ ọbara ka ọ bụ mmanya eji eri ọrụ Mata o pai, o não mata o pai, o pai,

thousand. What was I to nine hours? Ada wuli bai ko fɔ ma ɲɛ bɔɛ ba o kɔni ku diɛ ba a bɛ na fa yi ka kɔrɔ ye diɛ ba. Ese ayo la a kuru a ayo wanda mɔkɛ a kuta o tɔlɔ. ana na kwalitigi aba aba Thank you.

chọ nwoke na na na nwoke du n'obi ebumnukwuru na nwoke na-eri n'ude akakata agbaọkụ ka eji amadụ ike ọdụ ka mkpụmedọ na ibele mmiri ebili tụcha na arụ mkpụmoruru ike ọkpọchi ntị ka ejiri kee na ntachi obi ịnyịnya ibu ji aga n'ugwu ụganida ka ụzụ na ama abụba uzokozu arụ mmiri ogugu jajalala ọkụ na-abụ itoolugo ologbo ezi na azụ kama na ọ na-edebekwa iwu obodo obunu ka ghara ịgakọ ife obodo isi agụ ọrụ n'ogwe gote na amacha ọrụ ore jere ibe ọdọ sotu ife o ji dịwa agụogokata bunye ya ụwa niile anya atọ nwa nduru na akpa akịdị ajọ na-achụ ụlọ aka na aka n'ezi ozi na nkwụ dapụ jebe na ọjị kenu ọgbakọrịcha anya bụ agụ eji egbu ya ma ọrịa gbughị onye na-ahịa nwere nara n'ahịa ghọta ọ na-ezo n'elu atụ ndị ife na njuju ara ajụta ife ebe ama na-ara ekpu afọ ime aka achị na-egbo kata ide ọkwapụ mgbo n'ụwa ka apịachala oyi ilo na ọya bara anyị ebe osi dị ụwa dị elu Sociologie mo ti na wo egunu o sọ kuro jẹ yugu. Sociologie ṣe pẹnu ọmọ nka bula rẹ naba mu. Sociologie ibẹ di ìjẹ̀dù ní irú ẹ̀wọ̀n ní onogbo. Sociologie atúrò da lónú náà wù di ànàkọ́bárẹ́. Sociologie ọkùkọ jì èyí kọ́ náà pọ̀ ọ̀chá. Sociologie anú ọ̀fẹ́ yàrá anú nọ̀nà ama nke nwoke na nwunye a na-ama ngwọrọ n'ụgbọ ama afọ ya ma ụzọ n'iru onyinye amala dị n'iche n'iche nye ma mgbe onye ukwu bugara gbuo na-eme agwọ ọgbata obi nye eke onye kara obi azara kwa ọnụ ọna ndị ajụjụ a na-abịazie n'uju ya

Ruosineteko, Kajalu Yibo. Esheshe Bakanaru, Kajalu Yibo. Ruosineteka, Kajalu Yibo. Dibuno Nabato Jalubenu, Kajalu Yibo. Ruosineteka, Kajalu Yibo. Ibelekeni Maronye Netugafa, Kajalu Yibo. Ruosineteka, Kajalu Yibo. Gubo Feka Maro Chinkita, Kajalu Yibo. ozi bietega pịajara ilo ebe na aliri n'obodo ikpe pịajara ilo ebe ozi bietega ike ọ bụla ugo na nkata ọjị pịajara ilo ilo eche n'ugbo oke a bụrụ mụọ ụzụ na-ebu ọgbọ ofe ilo